a Igbo kene m unu Igbo ndị ọma eji eme ọnụ ndị Igbo nze mụọ ọzọ taata anyị bụ ezigbote akụkọ dị oke mkpa wee bịa n'ụbọchị nke taata anyị awụchie maka ihe anyị chọrọ ibutere unu taata bụ the history Igbo ndị mmadụ na-agụsịbe ha enyi anyị nwoke nwa jere ebe a wee kọbachaa anya ya ihe a kọwaa ya ka si doo nwoke anya doo nwaanyị anya maka ị na-asị na onye Igbo ịmatakene ebe ihe Igbo e siri ebido unu amara onye bụ eze Igbo nke izizi Unu na ebe Igbo origin si wee statịa from. Unu afụkene the first palace dị na ana Igbo, the first igwe, the first ihe a ka esi agwa eze okwu mgbe gboo. Ọgbọ kịta ya bụ onye pụta gbarara ma ọ bata palace ọ eze ihe na ntị. Mgbe gboo na o ebe iyi akwụnụ wee gwana eze okwu. nwere ihe iyi eme wee eze e wee geene gị ntị. Ịtago? Those dị nnọọ ka ọ na prezidentị Amerịka na ịma na anaghị enye ya mmiri ara echi na onye chichara imi ya echicha onye ọzọ ya. onye ọzọ a test onye ọzọ etest kwa bifọ ọ na-erute like onwe mgbe gboo bụ ịchọrọ igwu eziokwu ịya kwuo ofu ebe ikwuo ya onye ọzọ ekwele ya jekwee eze biko solukenene m na again this video maka video and it's a great eye opener for every Igbo individual that I really need to see this video watch this video ladies and gentlemen Bobby welcome to ancient Obugat Palace nke dị na Aguleri Anambra steeti. which was said to be the place Igbo people migrated from as the true descendants of the Jews. Imana said what you don't know is bigger than you. If you know let's go and know more about the history of the Igbo people. Obu ni na ni bụ onye Igbo ị na-anụ ife m na-ekwu na ebe ọsọkwa gị nọdị ọsọkwa gị nọdị Abia steeti ọsọkwa gị nọdị Enugu steeti ọsọkwa gị nọdị Ebonyi state. this is where you started from this is where you belongs to Ni abu ebe afụ afụ Igbo ọbụla si wee bido so follow me let's go and know more about the history of the Igbo people and make sure na ị e share this very video while watching or after watching ma ọ bụrụ na your share button na-alụ ọlụ ka anyị jee jiri anya anyị gbara onwe anyị Disemba na ogologo okwu adịrị n'ụka ka mgbede ka ọ igbo bụ igbo ekenekwe m ọzọ ọzọkwakwa anyị ka nọkwa live na Aguleri na Eri Kingdom ebe anyị na-egosi ụnụ ife dị iche iche gbasara ndị igbo most of us na-amara about so ihe a bụ senior brother nna anyị ukwu ifuru na obi ya kọwara anyị ife dị iche iche gbasara ala igbo nna anyị ukwu kọwara igbo bụ igbo onye bụ n'obodo a ah, mụnwa bụ obi nke isii na Iduere Kingdom Iduere Kingdom bụ bidoro n'obodo a na-akpọ Agbọ kwụsị n'obodo a na-akpọ Ọrọnị ebe a bụ obi jikọrọ Igbo niile ọnụ nnọnị ebe unu nọ bụ obu Ubugad bụ obi eri e lụrụ n'ava nne onye lụrụ obi a bụ nwoke a na-akpọ eri nwa nke ise gad gad bụ nwa nke ise Jekọb onye a na-akpọ Israel ya kụrụ na obi obia obi bụ ajọ ọtọ ka ọ bụ oyibo bịalị anyị nweta kwesịrị ya ihe na-enye anya dịka simenti maka na mgbe mbụ na ọ ajọ ọtọ ọ bụrụ ejiro brik ma ọ blọk nwee dị ya bụ obi gari ana m ekene unu ka unu bata a sị ka akọwawa oyiri nne mana mma ebe ịchafụ isi mma ebe ịchafụ bụ na o nwere ike mmadụ ajụọ gị gịnị bụ idu ee idu bụ the first ever Igbo village and that is where you are now emechara ke idu into three enwe idu ime nwee idu ife mana ebe ị nọ taa bụ obodo idu ebe anyị nọ bụ Enugu Aguleri na Palas ndị Ezora dynasty Ezora dynasty ebidoro n'anya mụ na gị na mbụ bidorokwu n'anya nna m ọ bụ ihe bidoro 4000 years ago maka na ije na history of eze anyanwụ Igbo eze nke mbụ na mbụ Chilenne ọ bụ about 3040 years now ije na eze nke ịbụ Chilenne bụ eze Agụleri ọba about 3960 years ago so igbo datazia na emmanuel zora dynasty ebidoro taa ma obi ya bụ obi jikọrọ igbo niile ọnụ ihe ga-egosi gị na obi igbo ọnụ bụ na mgbe ị na-abata na o fensị ma o nwere geeti gabatara isiokwu m bụ na n'obu gad there is no gate or fence mara igwe nke na-akwado ichi n'obodo taa na-akwadowe chi mmadụ igwe ọbụla ọkwadowe ichi bụ ibi zee ebuzo mele bụ ịlụli ya ịgbalị ya fes bia dịali ya geeti jee tiekwa ọgwa dị n'ime ọgwa ndị ọzọ mana obu gadị enwere fens nke na-enwe geeti ịhụ mgbe ị na-abata n'ụzọ anyị ọnụ ihe o ji yele ọnụ bụ na obi jikọla igbo ọnụ onye enwe nọ n'okpo taa bụ onye na-akpọ eze chukwu Ire nya bụ eze nke ọgwụ na-ele n'ịnọ ọ nwekwara ihe ngosi mma egosi gị Ah, ihe belite ọtọ o nwere ike mmadụ a na-akọwara gị the history ndị Igbo na-akọlụ gị ka ọ ji bụrụ nne ya bidoro Igbo ka nke ha ji si n'elu tutuo ka ha ji bụrụ eze nke bụrụ nke ihe a dị na na bụ ihe a na-akpọ ya bụ hibru written ihe a bụ edere ihe a n'asụsụ nke Hibru mgbe ọ dị ebe ahụ ọ dị nna anyị amara ihe ọ pụtara ihe mere ka anyị mara n'ọdịile bụ mgbe ụmụnne anyị ndị Israel batara n'Igbo si na ha na-achọ the lost tribe of Israel wee bata obodo a tupu ha bata obodo ha bụ ụzọ ji obodo a na-akpọ Owere si Owere jee Enugu si Enugu bata Ọnịcha si Ọnịcha jee Agụkwụ nri n'obodo Agụkwụ ka ha nọzi ndị Agụkwụ na-eme na-egosi ive niile nwasị na ihe niile unu na-egosi chụlụba afọ n'ihe a na-achọ mana ihe a na-ejuzi unu bụ ndị agụkwu nri unu esi ebe ọ bụ ihe omimi ihe o ji bụrụ ihe omimi bụ na mgbe ahụ na ihe ndị agụkwu na-ede bụ nri ji ọfọ igbo ha na-akọwara ndị igbo na ha si agụleri ha na-ekwuru ihe gbasara ebe a mana since the history of mankind o nwere eze ga-echi na agụkwu na-abịa ebe a onye nke chili ikpeazụ bụ onye na-akpọ Obidiegwu Onyeso bụ ebe a ka ọ bịara na February 8 wee luo February 1988 February 1988 wee luo February 12 1988 enwe nye udu eze na Ubia onwee naba wee chịwa wee chịka nka ọ nabago maka na a na-asụrụ eze ada anwụ anwụ so ọ nabago mgbe ụmụnne anyị ndị Izrel bịaziri ebe a wee fụ ihe a ha mere ka anyị kwụsị nsụ oyibo na bekee ndị be anyị na-asụ ha gwa anyị ka anyị sụva na n'asụsụ nke ọnụ Igbo na ha bụ mmechin ga-eji na-akọwa ihe ọbụla anyị na-ekwu mgbe aka ka ji bụ na ọnwa egbuo ka nla aka maka na a na anyị sụrụ Igbo na Igbo na-ata anyị ka nli ọjị ata anyị ka nli bụ na anyị achọrọ ka Igbo nwụrụ anyị chọrọ ka asụsụ Igbo ka dị ya ka m ji asụrụ unu n'ọnụ Igbo enwekwuo na ihe a nne bụ ancient Hebrew writing and ihe ọ na-egosi bụ ebe a bụ na ebe a dị asọpụla iche nke unu oyibo na-akpọ holi na onye ọbụla zọrọ ọkpa n'ebe a bụ ọya ma ọ bụ echiche na analụ n'obi ya na ọ ga-adị mma na ọ na-esi ebe a na-apụ na ọya ahụ na-aba n'ime a na ebe a rapụ ya mana onye buzi ajọ ihe n'obi nwee na-abata n'obi a na onye na-esi ebe a na-ana na ajụ ihe na-ekokọrị arụ ya nke na onye aba na anọ aka ma ọ bụ na ọna na ihe o meziri bụ na esele foto wee nwepụta wee tee nye ihe oyibo na-akpọ simenti wee tichiere ya ụdị ahụ nke ahụ ọ dịkwa na na nkịtị ka dị otu a dị ọkpụtọrọkpụ ukpu ị na-ene anya bụ ukpu eze eze ọbụla ga-echi na Ezeọra dinasti bụ ọbụna eze eluwo akwadobe ihe niile mbọsị oge nọ n'ike na a ka ọ na-abụla eze mma gị obere ihe akọ onye nke nne ya taa bụ onye a na-akpọ Chukwuemeka ere eze ebe a bụrụ eze nke a na-azọ azọ ma na-atọ anọ n'akụkụ anyị bụcha prince ka abụ nna ha sicha ebe a mana o nwere onye nwe nna ya bụ eze ahụ onye nke nne ya kịta bụ ihe o ji nọdụ bụ na nne na nna amụlị ya bili mgbe arị iri na isii wee nwere nwa wa na-achọ nwa ka ebe ra eje ebe a asị na baghị enwe nwa eje ebe a asị na baghị enwe nwa onwe jizi uvu ebe enwe na-agba nke nwoke nye akpesi ekpele ike na-abụrụ nwunye ka ọ mụrụ nwa ọkụ dị n'isi mana aba avụrọ gị na nwunye gị nọ wee ku nwa ahụ ọ nata egwu tụọ onye okerọlịa nwunye ma ya e marazi na nwunye na o nwere onye ọzọ kpụ onye agwụ ya ọ sị na nya ya amụ nwa na anya ji akụ nwe na amụrụ ya amụ na nya ya amụ nwa enwee mụọ eze nke nnọkịta n'okpu a o mere mkpụrụ ụbọchị ịtọ nne ya mụrụ ya ka nne ahụ nwụrụ mgbe ahụ ọ nwụrụ na-egwuba ndị bebe n'anya maka na ba amụọla ibe na-eme nne na ọ bụ na amụọ nwaanyị nwa mụọ nwa nwoke nwaanyị mụrụ nwa ahụ nwụrụ ndị bebe na-echi aka ekwe nwa ahụ malị na o nwere ihe ọ chọrọ ime nne ọ na-eme 3 years to 4 years nna ya nwụrụkwuo ndị baba amụọla na eze ka ọ bụ ma nwee chekweve ya ọ bụrụ obovu mmadụ ka ọ na-ebi obi ebe onye a taa mgbe obe ha si egwuburu ya onye ọzọ akpọla ya till onwe dị 21 years of the age enwee nụ onye ike n'ukpo ọbụna ọbụla eze ya ka jesi ukpo onwe ya bụ ukpo eze nke eze jikọla igbo niile and ichi eze ebe a eze ahụ na-adị ụzọ ịtọ the present one bụ ihe ọ ọbụbụ eze dị digbo nke ịbụ abụla eze ọra nke ịtọ abụla eze aka ji ọfọ igbo anọ eze na-atọ anọ ichie nke izi na ịbụrụ ewu eze digbo ihe ọzọ na-esote ya bụ eze nke ọra the third one bụ eze aka ji ọfọ igbo maka na o nwere ọfọ jikọrọ igbo niile ọnụ ọ bụrụ osisi na ndị mmadụ na-ebunye ite ọvụ igbo abụrụ osisi nke igbo ite ihu na na akpa imazi na-ebo mba Ọbụrụ bụrụ ọfọ ọfọ nke ahụ bụ ọfọ nke iji aka gị mee mana ọfọ igbo bụ onye na-akọwa maka ya bụ eze aka ji ọfọ ana ọ osisi ndawo so ihe nji gosi gị bụ ka ịhụ ebe ị batara hmm. maka enwe ka akpọ obu gad enwe ke chi na enwere obu gad erigo nne enwego imitation obu gad ma sụa n'oyibo hmm. maka ilu na nkọwa ntụgharịa n'oyibo ọ bụrụ na ya etinyerọ nke a enwego imitation obu gad n'ebe dị iche iche mana ihe ga-ajụ onye ahụ bụ ọbụna iluo n'ebe oge ada anyị si ya kedu eze nke mbụ na mbụ nọ n'ukpo ebe anyị nọ nne onye nne ya taa bụ ọgwụ na ili na ịnọ eze anyanwụ igbo eze agụve wee gbadata n'eze chukwuemekere ịpụọ ya the president occupant on a throne ndewo Mm, anyị ekelela gị maka nkọwa ịkọwara anyị mm. ihe ọzọ m chọrọ ịghọta kịta na ihe ịkọwara kịta bụ na eze a na-ekwu okwu ya a na-eme ya na onye the first son eze a mụtara ya nwa ka eriplesi ya ka a na-eme ya na onye ọ mara ka eriplesi ya obodo a atụrụ m anya ajụjụ a mm. ihe ndị a nọ ebe a ji aza mmụọ ezeọra ezeọra abụọlụ abụrụzi kinred na ọbụọlụ vileji because Nava nwere about seven kingdoms hmm. make up na dynasty hmm. onye nke anọ nọ the president of party nna ya bụrụ eze nna eze eze ebe a bụ ọmụma ka ọ na-ama ọ bụrụ eze mụrụ mụ asị na Ọdiọkpala ga-abụ eze mba ọ bụ eze na-eji aka enwele onye ga-abụ eze ya na-ekwu akpụ arụ nke oge yi ọ bụrụ gị ji echuzuli akpụ arụ eyi eh, n'ọdị ọkpala gị nke ahụ bụ eze nke na-echi n'anụ arụ mana eze nke na-echi n'ime mmụọ bụ eze ahụ na-eji aka e, enwele akpụ arụ ka ọ ga-enwe o nwere ike ọ bụ na nna gị chiri mmanya amụrụ nna gị n'ime eze ọra ọ bụrụ na ga-amụta ya ịmụ nwa onwelie mbọsị ahụ si mgbe ahụ si mgbe achekwala akpụ arụ nwa gị ahụ wee luo the onwe onwee nọ n'okpu ahụ so today a ka nwere eze okerọpụ mana ọ pụa na ndị bebe n'ebe anya chọba na within seven kindred ahụ hmm. anụ na-eme ihe igosi na onye abụgola eze oke mana ka ekwenu ka e nwere ike isi wee mara na na onye mụrụ onye nwa a mụrụ na bụ eze ya nwa bụ ihe eze a mara n'obodo a akọrọ gị akụkọ n'ime dịkọlozokele a sị gị na onye nke a na nne nwụrụ ka ọ dị 3 days hmm. nna ya nwụọ ka ọ dị 3 years and plus hmm. because na enye ji abụ eze ama akpọ mmadụ ya na ka mmazi mbutuzie enye hmm. ka ị nwee weta ya ọ bụrụ na gị mụtara eze nwa ahụ ị ga-abụ eze ama akpọ gị nna your son ị mụtara ọ bụrụ na ya ga-echi eze ebe a aja sapere ọnụ ya wụọ ndị kpọọ gị daddy onye pronounce rụda wod ọ kpọọ gị ya nọrọzie you will leave ya bụ his so na onye ga-abụ eze ebe a enye hmm. nwere nna hmm. so na ịmụọ ya ịmụọ gị ọbụla nke mụtara eze ị na-awọ so onye ka ejiri adị ụbụ na dịka enye ebe a gwụsị eze hmm. onye ji abụ eze o nwere ya ekwenye piki ebe a maka na ndị be ndị amụ na onye ratala ya ma anọ <laughs> wee lie ihe ọ ratala ọ bụghị obere ihe ah, ọzọ dịka ibe ya o enwe eze ọfụrụ kịta enwe ka eze ọzọ si wee malite kịta hmm. ndị eze nke izizi mụtara ọ ka ga-ebikwe na obi eze anụnwa ka enwe ebe ọzọ ha ya anọ onye nke ọzọ biri ihe hmm. ndị niile chigele chige ka bịcha hmm. ebe bụ obi jikọrọ igbo niile ọnụ bụ ebe anyị nọ nke ọzọ bụ ebe obi nke eze aka Akajọfọ his own personal palace nke bụ obi nke igbo onye ọbụla chile eze bụ na obi ya ka o nwee o nwere ike ọbụ na palasi a dị n'azụ ebe a ma ọ bụ any place for the time ọ nọ ya bụ the palace mana ihe bụ palasi Igbo bụ ebe anyị nọ so na ọ bụrụ ụmụ onye onye chileze pụọ ga-ebi n'ụlọ nnaba nọ father's house mana the palace adụrụ ebe ahụ ihe anyị ka anyị na-ekwu bụ obi jikọla Igbo bụ ebe a ya bụ ị na-ahịa na hmm. enwere etele ha ihe etele ebe a ka ị mara na ịma aba ebe a hmm. ekele ya na dara side bido ebe a nachi ya azụ hmm. bụ the palace bido ebe a nachi ya azụ bụ mmụọ ezeọra obira hmm. bido ebe a nachi ya azụ bụ the palace jikọrọ igbo so ekele eke amara m ọzara ajụjụ mba mba o doro anya o doro anya nke a dịkwa ebe a gbara m ghara ya maa m ihe nke a si ịma mhm. na m gwa gị nọọ nke ị jụrụ mesie ka m maza gị ihe a bụ na onye ọbụla abatala obi ebe a bụ ịbịa ọbụla onwere ihe nkechọ nke na-eze kpaa ma ọ bụ na ihe ga-ayi eze bụ ịbịa gburu ikperekwu na ebe a ite isi gị ebe a ugboro ịtọ ya bụ nke na eze ọ bụkwu na onwere ibe eze na-emele gị ebe a ka aka ịnọdụ ite isi gị ebe ugboro ịtọ ihe ọ na-egosi bụ na ịbatago n'ubu gad ana eze na onwe ya ma ọrụ na ịbụ sọbjekt ya hmm. amara m ọkwa sọbjekt na-akpụ ya maka ivie na ịbata ebe a bụ ka esi ekene eze ebe a ọ bụna onwekwu ihe mere gị juru gị afọ dịka ihe mme ihe unu na-akpọ testimoni mm. ma ọ bụ ịkọwa ive mere gị mm. bụ ebe a ka ị ga-anọ ihe eji kpụọ onye otu a bụ ka ọ dị ọcha maka na ịrapụ ya ka ọ bụla ụdị anyị iyi akwa ka itie nko gị na aja nkịtị mm. okpụtọ gị nko maka ivie edozie ya n'ụdị ya ihe a dị ebe a bụ udu eze ị na-anya n'udu ahịa ụlọ nwere ọnụ dị welele hmm. ududu eze dị ahụ and obi ọbụla ị batara nwetara udu a ha so na ancient ndị ahụ elugo 500 and above of the existence ihe udu a na-egosi bụ na ebe anyị nọ bụ a holy palace anọ ebe ọ dọkọ na-aba orie na-abịara ebu ya maka na ibulie n'ihe ibuluru ya ụlọ ya bịa nchọrọ igosi gị ihe aka na-akpọ udu eze anọ dị ebe a ị na-ehu ka ọ yi dị fri nke bụ eziokwu ihe m fụrụ juru m anya amawo m ihe m mere mekwu ekwu ejina m anya mgbara onwe m disemba anyị dị grateful na ka isi wee kọwara anyị ihe gbasara palasi a ihe gbasara obi igbo niile a obi bụ anyị sị aṅụrị anyị dị grateful we thank you so much igbo bụ igbo unu afụnụ na ife nna anyị okwu kọwara anyị gbasara obi igbo niile a so kabakwazie alụchi akwazia dis very video dịka ịfụrụ e ya ka ụmụnne anyị ndị na-enwere adị a na-amara na ụdị ife dị ife a dị nwee ike nwee experience marakwa nna ya bụ ife dị na anyị so ụmụnne m Ndị Igbo ekene m unu, ejikwa m n'aka unu afụcha anya vidiyo biko na onye ọbụla ị na-enecha vidiyo biko sọskraịbụ na chanel anyị sọskraịbụ chọọ igbuola notifikeshọn na egbuecha notifikeshọn so iwe nọla anyị nso mgbe ọbụla anyị tiri vidiyo ọfụ ị na-enweta n'elu fonu gị gbarara m na ya etina vidiyo ọfụ ihe ọbụla ị chọrọ ikwu tinye ya na kọment sekshọn dị biko kọment sekshọn anyị anyị enweta ozi gị ịnwekọdụ ka o sila ilaikecha ya isiela anyị dị vidiyo ka ndị ọzọ soro gị mụtakwana ihe na-amụta na chanel maka na asị na amamife Adịghị ezu ezu ka ịmụta onye ọzọ amụta, bikonu ka enwenu mgbe ọzọ